ada ada nwanne m nwaanyị biko ee ihe papa na-ekwu ee agwara m soti nọ na na ị gbara wikend nwa obi okwute otu mama si nwa obi okwute agwara m na ịdị wikend na dat o chineke chuka May Amadioha, why are that your, your, your stupid mother you used to utter those stupid words? Eh? I'm not going to be able to. I'm not fair again. And as for you, Anna, oh, mama, this Afakanji will be looking for nine months. You will not override me. An okra tree can never grow taller than his planter. mama, if you look at yourself, okra tree, Anna, okay, for example, Otumera, nkọ okra tree, okra tree, ọ man ọ ga-eto karịa m onye soro m ụgbụ ka ọ kọrọ chere mana ọ ga-eto onye ahụ